AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa Igbo onye ọma onye na-ege ntị n'ụbọchị taa ndewo ana m ekele gị n'obi ụtọ ka m na-anabata gị na ohere ọma nke a anyị nwere iji zukọọ n'ụbọchị taa ka Chineke nọnyere gị ka onye nwe m gọzie gị ka Jehova duzie nzọụkwụ gị ka ihe gara gị nke ọma ka ihe gara m nke ọma ka ihe gara nụ anyị niile nke ọma anyị abịala ọzọ ileba anya n'okwu nke ntụgharị uche nke ezinụlọ dịka m mere ka anyị mata n'ụbọchị gara aga onye ozi James bụ onye sitere n'ike mmụọ nsọ na-eme ka anyị matasị na ọ bụrụ na anyị chọrọ amamihe anyị rịọ Chineke na Chineke ga-enye anyị amamihe ọ bụ naanị na anyị ga-abụ ndị ga-enwe okwukwe ndị ga-arịọ Chineke ihe ọ bụla nke anyị na-arịọ ya site n'inwe okwukwe ndị na-agaghị ada mba ndị ike na-agaghị agwụ ndị na-agaghị egbu oge ndị na-agaghị anọ n'obi abụọ ihe ọ bụla nke anyị na-eme ka anyị ghara ịnọ n'obi abụọ n'ihi na ọ bụrụ na anyị nwee obi abụọ anyị agaghị eguzosi ike anyị ga-emekwa ka anyị bụrụ ndị na-ekwesịghị ntụkwasị obi mgbe ahụ ya bụrụ nramahụ nye anyị ịnata ihe ọ bụla n'aka Chineke ọ ga-amasị m ka ilebatụ anya n'akwụkwọ James isi mbụ malite na okwu nke ise ruo na nke asatọ mpaghara nke akwụkwọ nsọ nke a emewo ka anyị mata ọnọdụ nke onye ọbụla na-anaghị enwe mkpebi e mere ka anyị mata sị na onye ahụ ga-abụ onye ga-anọ n'ọnụma n'ezie mgbe iwe juru gị obi ị ga-abụ onye na-aga amatakwa aka nri ma ọ bụ aka ekpe ị na-ewesakwara n'onye iwe ọ bụ Chineke ka ị na-ewere iwe anyị kwesịrị ịbụ ndị ga-achọ Chineke anyị site n'okwukwe ma nwee mkpebi jikere ime ihe ọbụla nke anyị kwesịrị ime mgbe ọbụla Chineke na-atụziri anyị aka nke ahụ ga-eme ka anyị bụrụ ndị ga-enwe ike ghọta na Chineke bụ onye nyeworo anyị ike nke ịhọrọ ihe ọbụla nke anyị kwesịrị ime ụfọdụ bụ ndị otu mgbe maọbụ mgbe ọzọ n'ime ndụ ha ndị na-amaghị ihe ha kwesịrị ime n'ọnọdụ nke ha nwetara onwe ha ma ka ha nọgidesịrị ike n'ịrịọ Chineke amara ha achọpụtasị na chineke bụ onye mere ka ha matasị na ị nwere ike ime ihe ahụ nke ị chọrọ ime n'ihi na ọ bụ chineke bụ onye na-etinye echiche ndị a ọchịchọ ndị a niile nke na-abata n'ime obi gị na-emekwanụ ka ị marasị na ya enyewo gị ike ime ihe nke ị chọrọ ime na ọ ga-anọnyere gị ọ bụ ezie na ụfọdụ n'ime anyị ọ na-ada anyị elu elu ma atụgharịwa ihe ndị a n'ụzọ dị otu a ma chetakwa ọ bụrụ na anyị kpọrọ nwa anyị ụmụ Chineke bụrụ ndị kwere n'okwu Chineke ọ ga-adịrị anyị mfe ịmata ihe Chineke chọrọ ka anyị mee ma ọ bụrụ na anyị so ụkwụ ya lee anya gị onye mụ na ya na-atụgharị uche ụfọdụ n'ime anyị bụ ndị nne na nna ọ bụrụ na anyị na-enye ụmụaka anyị ndụmọdụ mgbe ha dị ntakịrị nke ahụ bụ ihe kwesịrị ekwesị anyị kwesịrị iduzi ha ụzọ anyị kwesịrị ikpebiri ha ihe nke ha ga-eme ime ka ha mata na eme ihe a n'ụzọ dị otu a lekwa ihe nlụpụta ya imekwana ya n'ụzọ dị otu a lekwa ihe nlụpụta ya ma mgbe ụmụaka ha na-agbalite o kwesịrị ka enye ha ohere nyetụ ha ikike nke nhọrọ ka ha nwee ike kpebie ihe nke ha chọrọ ime na ndụ ma ọ bụ ụzọ nke ha chọrọ ịgbado lee anya mgbe ụmụaka a bụ ndị enyeworo ikike dị otu a nke a bụ ime ka ha mụọ otu a ga-esi wee nwee mkpebi mgbe ụfọdụ ha ga-eme mkpebi nke dị mma ma lụpụta ezi ihe ma mgbe ụfọdụ aghọm ga-aghọ ha dị ka anyị meworo ka mata ọ bụ ịmụ ihe site n'ihe mere eme bụ ụzọ anyị ga-esi mụta otu anyị ga-esi wee bụrụ ndị ga-enwe ụdị anya nke anyị ga-eji na-ele ihe ọbụla nke chere anyị n'iru ma ọ bụ echiche ọbụla nke batara n'ime anyị anyị mara ụzọ anyị ga-esi lee ya anya ma soo ya ya alụpụtara anyị ezi ihe mgbe ị na-enye ụmụaka ohere ndị a ọ na-eme ka ha mara ụzọ ha kwesịrị iso dịka ụmụ Chineke anyị na-etokwanụ n'ime Chineke dịka ụmụ nke Chineke nyeworo anyị si eto ọ bụghị mgbe niile ka Chineke ga-asị anyị lekwa ihe nke anyị kwesịrị ime ma ọ bụ lekwa ụzọ ị kwesịrị ịgbado n'ihi na ọ bụrụ na anyị na-agụ akwụkwọ nsọ okwu Chineke na mmụọ nsọ na amamihe nke Chineke ga-eduzi mụ na gị ụzọ ọ bụrụ na anyị chọrọ ime ihe kpebie otu anyị si eme ya ma anyị enweghị udo n'ime obi anyị anyị a na-eche olee ihe ga-abụ ihe nlụpụta nke ihe a biko mgbe ị nwere obi abụọ n'ihe ahụ nke ị chọrọ ime ọ pụtara na ị ga-akwụsị ime ihe ahụ n'ihi na o doghị gị anya ebe ị na-agaje ma otu ihe nke ị ghaghị ijide aka bụ na wepụ ụjọ n'ime obi gị mgbe ị na-ekpebi ihe dị gị mkpa ọ bụrụ na anyị nwee mkpebi ma ọ bụ ọ bụrụ na ị nwee mkpebi ya aghọ gị aghọ m nke ahụ bụ ụzọ ị ga-esi mata otu ị ga-esi hazie onwe gị na mgbe n'iru Chineke aghaghị inyere gị aka n'ụzọ ọ bụla nke ị na-aga ma ghọta na Chineke apụghị ịnya ụgbọala nke ọ dịghị onye nọ n'ime ya ma ọ bụrụ na iji obi gị niile na-achọ iru Chineke n'ihe ọ bụla nke ị na-eme ya adaba na ịgaghere ụzọ n'ezie ọ dịghị mgbe Chineke na-aga achọta gị ma kpọghachi gị tinye gị n'ụzọ ahụ nke kwesịrị ekwesị bụ ụzọ nke ị ga-agbado biko gị nwanne m nwoke nwanne m nwaanyị ana m arịọ gị mee ihe nke ị kwesịrị ime ka ọ ghara ịbụ na ọ dịghị ihe nke ị pụrụ ime ọtụtụ n'ime anyị dịka mmeworo ka anyị mata na-etufu mgbe ogologo ndụ ha na-adịghị ihe anyị ji ya meta n'ihi na anyị apụghị ikpebi ihe nke anyị kwesịrị ime echi na-abịa abịa ọ ga-amasị m ka anyị nwee ike lebatụ anya na ihe dị iche iche nke na-eme ka ụfọdụ n'ime anyị ghara ịbụ ndị ga-enwe mkpebi nke kwesịrị ekwesị okenye eze nlewemchi anyị ekelela chineke n'ime ndụ gị n'ihe ọma na ihe rịba ma nke ọ na-eme na nduzi nke chineke na-enye gị gị wee na-ezi anyị ihe ọma ihe gbasara ezinụlọ anyị imeela onye okenye arịrị ekpere anyị mbụ ka chineke nọnyere gị ka ọ gọzie gị na ezinụlọ gị ruo mgbe niile ebighị ebi n'aha jizọs amen kọrọ na anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 onye ọma na-ege ntị anyị ga-anọ nwayọ ugbu a mgbe anyị ga-anabata onye mgbasa ozi tupu anyị na-anụ olu nwa Chineke onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche ka anyị na-etinye ya n'ekpere mgbe anyị ga-anụ abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị agba nke atọ banyere okwu ọnụ nke onye nwe anyị dị ka Chineke anyị na-achọzi ndị yiri ya ike ndị yiri ya n'ụdịdị dị a na ụdị ezi omume n'ezie n'ezie otu anyị chọrọ iji lebe anya na agba nke a bụ ịmata na ọ dịghị otu ọbụla ị ga-eji chọrọ iyi Chineke ma ị nweghị ọgbụgba ndụ gị na Chineke n'ihi ya anyị na-achọ ileta otu Chineke na David jiri kpaa ụrị dị ka nna na nwa n'ihi anyị lee anya n'akwụkwọ abụọma isi iri asatọ na iteghete amaokwu nke atọ ruo na nke anọ ebe ahụ na-asị otu a mụ na onye m rọpụtaworo agbawo ndụ haleluya mgbe a na-ekwu okwu ka anyị mara na chineke bụ onye nọ na njikere iwetu onwe ya ala mgbe o leziri gị anya ị na-achọ ịkpa nso ebe ya onwe ya nọ chineke weturu onwe ya ala n'eziokwu ime ka ị bịaruo ya nso oge niile ọbụla ị chọrọ ịbịa n'ihi na akwụkwọ nsọ mere ka o doo anya anya na chineke adịghị arụ ụra ọ bụ onye zuru oke ọ bụ onye na-adị ndụ mgbe niile ebighị ebi ya anyị na-ekwu bụ na chineke si na ya na david gbara ndụ david na onwe ya bụ onye nke anyị hụtara gbara ndụ n'ebe chineke dị na ya chọsiri ihe niile ya nyere n'iwu ike ọbịa bụ ihe david ji bụrụ onye nke chineke na-akpọ omem n'obi n'okwu igbo ma ọ bụkwa man after my own heart n'okwu oyibo david na chineke letara ọchịchọ nke obi ya anya mgbe chineke ji leta ọchịchọ obi david anya ya sị aṅụworo m david bụ oru m iyi mgbe chineke ji kwuo okwu ya na ya ṅụọla ya iyi kedu ụdị iyi ọ ṅụra david ihe o ji ṅụọra david iyi ọ bụ dị dịka anyị na-elekwa anya n'akwụkwọ abụọma narị iri ise na iteghete okwu nke narị iri atọ na otu ebe ahụ ọ na-asị otu a ekuru m ume ike ike n'ihi na achọsiri m ihe niile inyere n'iwu ike gị onye na-ege m ntị n'oge awa isiokwu anyị n'ahịrị na-agba nke a ọ bụ gịnị ọ bụ ọgbụgba ndụ ọgbụgba ndụ ihe ọgbụgba ndụ na-eweta bụ izi ezi ihe ọgbụgba na-eweta bụ mmadụ iguzosi ike ihe ọbụba ndụ na-eweta bụ ịbụ onye nwere ntụkwasị obi onye nwere ogologo ntachi obi karịsịa onye maara ihe ma ịbụ onye maara ihe ị ga-enwe ike ịgbanwe ọgbụgba ndụ ma ịbụ onye kwesịrị ntụkwasị obi ọ dịghị ọgbụgba ndụ ga-esi n'ime gị ga-adị n'ime gị Chineke nwezuru ihe ndị a niile dịka agwa ya nwanne m nwoke ọ bakwara uru anyị onwe anyị taa dịka ụmụ nke chineke ndị chineke na kraịst gbapụta anyị abụrụ ndị ha na-ele anya dịka ndị zuru oke ọ dị mma anyị inwe ọgbụgba ndụ ọ bụ naanị ya bụ ụzọ nzọpụta anyị dịka ịhụrụ anyị na-aga taa na-eme ka o doo anya ozi ọma nke anyị na-ezi n'ụbọchị nke taa bụ nke anyị hụ sitekwa n'akwụkwọ abụ ọma bụ nke m na-ezi gị taa nke na-asị na abụ ọma isi iri iteghete na isii amaokwu nke abụọ ebe ahụ ọ na-asị dịka david kụziere anyị ọ si bụkuonu jehova abụ gọzie na aha ya na-ezisanụ ozi nzọpụta site n'otu ụbọchị ruo n'ụbọchị ọzọ dịka okwu a ị na-anị ya kedu ihe ga-eme gị metụta mkpụrụ obi gị n'oge awa ndị a ị na-anụ ozi ndị a ọ bụ na ọ bụ ozi nke ga-eme gịnị gị bụrụ onye a zọpụtara azọpụta n'ọnọdụ ọjọọ n'ije ọjọọ gị na-ekweghị ekweghị niile ihe ozi ndị a ji na-abịa na-enwe nhuku ebe ị nọ na ị kwesịrị icheta na chineke onye kere eluigwe n'ụwa dị ka gị na-enwe ike gbaa ndụ n'ihi na ị nweghị ike ime ihe ọ bụla n'aka gị ọ bụ n'ike nke chineke ka anyị pụrụ ime ihe niile n'ihi na ọ bụ chineke bụ onye pụrụ ime ihe niile dịka ozi nke a na-abịarugu nso n'oge awana ụbọchị nke a ihe anyị kwesịrị ịma bụ na onye nwe anyị nwere oge ọ na-eji eleta ụmụ ya ndị niile chọrọ ime ihe ya chọrọ n'ihi na David gbara ndụ n'ebe Chineke dị chineke gbara ndụ n'ebe david dị gịnị bụkwana ihe a ji nwee ọgbụgba ndụ zuru oke ọ bụ david ka o nwee ike bụrụ onye chineke ga-azọpụta nzọpụta n'ezie dị n'ime ige ntị n'okwu ọnụ chineke n'ihi na ahịrị nke mbụ bụ anyị bidoro na nkega niile dị iche iche nke agba ihe anyị na-atụle n'akwụkwọ nsọ ọ bụ na nke mbụ mere ka anyị mata ihe bụ iwu na iwu ya na-aga idekwa ịkọwasịrị anyị na ebe iwu nọ na ọ bụ ebe Chineke nọ na ihe ga-ebutekwana ha ịgba ndụ bụ ime ka gị na Chineke bụrụ onye nwere otu agwa ahụ agwa ke Chineke n'ime ịghọla onye nwere ọgbụgba ndụ n'ebe Chineke nọ n'ihi na ihe niile ị ga na-eme abụkwaghị ihe nke aka gị kama ọ ga-abụ ihe chineke na-atụziri ya aka ime mgbe ahụ ọ ga-eme gị bụrụ onye ndị mmadụ na-eleghị anya asị na onye nke a bụ onye azọpụtara gị asị nne onye nke a bụrụ onye dị iche mgbe a na-asị na ịdị iche n'ihe niile ndị ọzọ na-eme ị bụrụla onye nke azọpụtara site n'ọnọdụ nke ọjọọ ọtụtụ mmadụ bụrụzie onye dị iche mgbe ahụ ị bụrụla onye dị iche n'ihe ndị a niile azọpụtara gị ọ bụrụla na kraịst hụrụ david n'ọnọdụ david nọ david enweghị ike ịchọsi chineke ike kwuo kwụsị sị na ekuru ume ike ike ịchọsi ihe gbasara chineke ike ke chineke lere anya dịka ya sị ee na nwa m amaara m obi ya achọpụtara m ihe dị ya n'obi aga m aṅụrụ iyi ka ọ mara na ọ ga-agagide ma garuo ebe mụ na ya ga na-aga ije n'ụkwụ n'ụkwụ ọbịa butere ọgbụgba ndụ ya sị na ya ṅụọla David iyi David asịkwa na ya ṅụọla Chineke iyi ọgbụgba ndụ kwesịrị ekwesị na ndụ onye nke kpọrọ onwe ya onye nke Kraịst ị na-agba ndụ taa kedu ụdị ndị na-agba ị na-agba ndụ nke ị na-agba ndụ nke ndị ụwa ka ị na-agba ndụ nke gị na Chineke n'ihi na ihe dị iche na ọgbụgba ndụ nke ndị ụwa bụ na nke ndị ụwa agaghị enye gị nzọpụta ma ọ bụ gbanduke chineke ga-enye gị nzọpụta nwanne m nwoke nwanne m nwaanyị dịka anyị na-ele ya anya ọ bụkwara duru anyị laa n'ebe anyị nwere isiokwu na agba nke mbụ na akwụkwọ eklesiastis isi iri na abụọ amaokwu nke iri na atọ nke sịkwa na ihe niile edere na akwụkwọ nsọ bụ ma ịtụwa egwu chineke debe ihe niile o nyere n'iwu ọ bụ idebe ihe ndị a niile bụ ihe ga-eme gị gị nwee ọgbụgba ndụ zuru oke n'ebe chineke anyị dị chineke na-achọsi ndị ya na ya ga-agba ndụ ike taa ị obi gị ị chọrọ ịdị ka david o nwere ihe mmụta na ihe nrite dị na ndụ david na chineke so na ohere dịra taa ka ị bụrụ onye chineke ga-aṅụrụ iyi ka ị bụkwara onye ga-asị na ịṅụọla chineke iyi chineke were mmụọ ya jide gị kwagide gị gị bụrụ onye ga-emehụ eke chineke na-achọ ọgbụgba ndụ dị mkpa na ezi nwa chineke biko mgbe ị na-eribe okwu ndị ama ka ọ bụrụ nzọpụta nye mkpụrụ obi n'aha jizọs kraịst onye nwanyị unu anụla ozi unu anụla ozi ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ozi ya si na-abịara unu Adventist World Radio kozisi na-abịara unu ozi nke nzọpụta n'obi ụtọ ka anyị ji na-ekele onye mgbasa ozi nwa chineke tere mmanụ nwanne anyị nwoke kensley imela na ọma nke nyere anyị taa ozi ọma nke pụrụ iche ara ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ọ na-agba gị ume n'ihe ọ bụla nke itinyere aka n'ime ụwa anyị nọ n'ime ya amen ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ịnwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at at maọbụ awrnigeria at gmail awrnigeria at gmail dot onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 070 6363 7224 mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọ ka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo